AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ọma onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị obi dị m ọtọ ịnabata gị n'ụbọchị taa na sị ka onye nwe m nọnyere anyị ka anyị na-eleba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke izu a isiokwu anyị n'ụbọchị taa bụ nke si nkwanye ùgwù na ego nke ezinụlọ nkwanye ùgwù na ego nke ezinụlọ a cheta n'ụbọchị gara aga anyị nụrụ otu nwanne anyị nwaanyị si bụrụ onye Chineke mere ka a kpọpụta n'ụlọ ọgwụ ma nye ya ọnọdụ eji mee nke ghọta isiokwu nke ụbọchị taa ka anyị na-ege ntị n'ezie mgbe ọnwa ahụ gwụsịrị ma bịa kpọọ di m gwa ya ihe Chineke gwara m ka m nyefee ya ihe niile bụ ego nke ezinụlọ a n'aka nke a bụ ihe ịtụnanya nye di m ọ maghị otu ọ ga-esi hụ nke a site n'obi ụtọ site na eleghị anya ihe ndị na-eme n'ime ndụ m ugbu a nwoke etipụ mkpu ekelala m gị Chineke otuto dịrị gị Chineke n'ihi na ị m nke a n'ihi na ịzawa ekpere m ime ka nwaanyị m bụrụ onye wedara onwe ya n'ala bụrụ onye na-akwanye ugwu n'ezie nke a bụ ezigbo ihe ịrịba ama ma ọ bụrụ na a haziwe ogo nke mpako na nganga nke dị n'ime m ebe Chineke siworo mee ka m bụrụ onye dị umeala n'obi nke a mere ụbọchị ọbụla nwa anyị nwaanyị na-abịa ịnara ya ego o ji aga ụlọ akwụkwọ mụ onwe m anakwara nke m ga-eji gbaa ụgbọ gaa ọrụ mgbe ụfọdụ agaghị m enweta ego ole m chọrọ ka nwa anyị nwaanyị na-ahụ ihe ndị a na ihe agbanweela n'ezinụlọ ya kpọọ m nne m o kwesịrị ka ị nwee ebe ị na-edowe ego nke gị iwe nwekwana ike na-eme ihe ndị ahụ na-akpa gị mkpa ma ọsịsa m nyere ya bụ na nwa m ikike nke ime ihe ndị a adịkwaghị m n'aka ikike agbanwewo aka n'ezinụlọ anyị lee anya ihe ọ bụla ị chọrọ ugbu a gakwuru nna gị ọ bụ nna gị ka ịhazi ego nke ewebatara n'ime ụlọ a dị n'aka ọ bụkwaghị mụnwa ma na-ahụ na ndụ dị m bịa bido na-agbanwe ya bụrụ onye ga na-enwe ntụkwasị obi ebe m nọ ọ dị mgbe o ruru ya amalite ikele Chineke ọzọ isi Chineke imeela onye nwe m imeela ka nwaanyị m bụrụ onye na-erube isi n'ezie ana m eme ka ịmata n'ụbọchị taa onye na-ege olu m na Chineke anaghị asọpụrụ mmadụ ọ dịghị onye Chineke na-atụ ụjọ Chineke bụ onye na-eweta ọbụna onye na-eme ihu ọjọọ n'ụzọ niile dị iche iche ka ọ bụrụ onye anya dụrụ n'ihi nke a agaghị m imeghe ọnụ ime ka ị mata gị nwaanyị onye na-ege olu m n'ụbọchị taa sọpụrụ di gị kwanyere di gị ugwu n'ụzọ niile wedo onwe gị n'ala nye di gị rubere di gị isi ndị m hụrụ n'anya ọ pụrụ ịbụ na nke a abụghị ya bụ otu ọ dị n'ezinụlọ gị ma ana m achọ ime ka ịmatasị na ọ dịghị ihe pụrụ ime ka nwaanyị bụrụ onye nke nlekọta nke nkụta ma ọ bụ ego nke ezinụlọ ọ dịghị ihe pụrụ ime nke nke ịbụ onye na-atụ ihe ga na-eme n'ezinụlọ ọ bụ ezie na ụfọdụ ezinụlọ enwere ike kwerịkọta na di ga-abụ onye ga-enwe ebe ọ na-eche ego nke ya iche nwaanyị enwee ebe ọ na-eche ego nke ya ma mgbe ọ bụla nwoke a chọrọ ego ndị a mee ka o ruo ya aka ọ bụrụ na ọ chọrọ ịmata echiche gị n'ihe eji ego ndị a eme biko ọ dị atụmatụ nke ị nwere ebe ezi ihe nye ya nke ka nke o kwesịghị ka nwaanyị ọ bụla nwee ebe ọ na-edote ego ma ọ bụ malite ihe ọ bụla nke na-ewebata ego na di ya amaghị nke a bụ ebe Chineke mere ka anya m meghee ọ bụ Chineke ziri m nka ọ dị otu ụbọchị onye nwe anyị kpọrọ m jụọ m m ga-enwekwa ike kwanyere di m ugwu ma ọ bụrụ rịị na ahapụ m na-adịghị ihe ọ bụla bụ ego dị m n'aka ma sịkwa ya na onye nwe m na amara gị ga-eme ka m mee nke a n'ezie amara Chineke bụ ihe na-edu m amara ya ezuwokwaranụ m na-eme ka m bụrụ onye dị na njikere ịmụ ihe dị ka Chineke si chọọ ka m mụọ ihe ya mere gị nwunye ị kwesịrị ịbụ onye na-eweda onwe gị n'ala nyefee di gị n'aka ihe ọ bụla nke gbasara ego nke na-abata n'ezinụlọ gị biko gụọ akwụkwọ ndị Efesọs isi ise amaokwu nke iri abụọ na anọ gị onye mụ na ya na-atụgharị uche ọ dịghị ihe pụrụ ime ka nwaanyị bụrụ onye nlekọta nke nkụta nke ezinụlọ ọsọ ya ya bụrụ na ọ dabara na ọ dịghị ihe di gị na-eme maọbụ na ihe dị gị na-eme anaghị eweta ego maọbụ na ihe ọ na-eme anaghị eweta ọha ka ego nke gị onwe gị na-eweta ịma na ọ bụ ihe ndị a na-akpata nramahụ ihe ndị a na-eko achịcha nwaanyị ahụzi onwe ya dịka a ga-asị na ọnọdụ ahụ ya nọ na ọ bụghị onwe ya ji aka ya dote onwe ya n'ọnọdụ ahụ ahụ ya dịka ọnọdụ nke nwoke ga-eji bụrụ nkịrịnka akwa eji ehi isi ala biko ọ bụrụ na nke a dị n'ime ndụ gị chegharịara onwe gị uche ọ dịkwana ụzọ ị ga-esi gbanarị nke a ma ọ bụghị bịa Chineke nso nụta okwu n'ọnụ Chineke nụta ndụmọdụ n'aka Chineke ka o wee dịrị gị na mma mgbe ị na-eme ihe ndị a onye nwe m duzie gị udo na amara ngọzi chineke nọnyere onye nyere anyị ndụmọdụ nke ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere mmadụ niile ndị kere gị ka anyị wee bụrụ ndị ga na-etinye ihe anyị nụrụ n'ụbọchị taa n'ime agwa anyị ka aha nsọ chineke bụrụ ihe a ga-enye otito na ọjịja mma amen unu emeela onye ọma gere ntị na agba nke mbụ na ndụmọdụ nke anyị wetara unu n'ụbọchị taa n'ọnwayọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi mgbe anyị ga-anọ n'ekpere ya ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege abụ ọma onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot n'ọnụ nwayọ mgbe ndị ọbụla abụghị eweta abụ ma marakwa na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị ga-abụ ma ama m na ọ ga-ewuli mmụọ anyị ụfọdụ ntị n'ụbọchị taa ana m ekele gị na-arịọ ka onyenwe gọzie gị n'ihi ọchịchọ gị ige ntị n'okwu onye nwaanyị na-esoro anyị mụọ ihe n'ụbọchị taa ka mara nke onye nwaanyị binyere gị ma gọzie gị ụbọchị niile n'aha jizọs amen isiokwu anyị ga-eji tụgharị uche taa si otu a chineke chọrọ ịzọpụta gị chineke chọrọ ịzọpụta gị ihe ọgụ anyị ka anyị ga-eji tụgharị uche taa dị n'akwụkwọ jenesis isi iri itoolu n'ahịrị nke iri na isii na iri na asaa ka anyị kpere onye nwe anyị onye nwe anyị okwu gị mere ka anyị marasị na echere ịzọpụta anyị ka a na-atụrụ uche dị ime n'ụbọchị taa anyị na-arịọ mbinye nke amara gị ka mmụọ nsọ gị wee duziekwa anyị ka ọmụma anyị n'ụbọchị taa dọrọ akụlụ uche anyị bịado n'iru oche eze amara n'aha jizọs kraịst bụ onye nwe anyị Eme. jenesis isi iri na itoolu ahịrị nke iri isii na iri na asaa na asị a ma ọ gbajuguru ya anya ndị ikom ahụ wee jide aka ya jidekwa aka nwunye ya jidekwa aka ụmụ ya ndị inyom abụọ n'ihi na Jehova were ọmịiko na-arụ ya ha wee mee ka ọ pụta mee ka ọnọdụ n'azụ obodo o rue mgbe ha mesịrị ka ha pụta n'azụ obodo ọ sịrị wezụga onwe gị n'ihi ndụ gị elegidela anya n'azụ gị guzokwa na gburugburu ala niile wezụga onwe gị jee n'ugwu ahụ ka e wee ghara ikpochapụ gị ebe anyị gụrụ ihe ọgụ na-egosi anyị nzọpụta nke zọpụtara Lọt na ezinụlọ ya pụọ n'obodo Sọdọm and Gomora nke a bụ ihe atụ nke na-egosi anyị na Chineke chọrọ ịzọpụta anyị pụọ n'ụwa nka nke mmehie nọ n'ime ya n'ihi na n'oge a anyị na-ekwu okwu ya Lọt na ezinụlọ ya nọrọ na Sodom angomora Gomora Sodom bụ obodo mpụ jupụtara n'ime ya arụ ala jupụtara n'ime ya igbu mmadụ dị n'ime ya nwoke lụ nwoke nọ n'ime ya nwaanyị lụ nwaanyị nọ n'ime ya ha eme ihe mmekpu n'iru Jehova ma mgbe iko ha jụrụ n'iru Jehova o zipụrụ ndị mmụọ ozi abụọ ịbata na Sọdọm ịchọ ndị ezi omume ma onye a chọtara dị mma bụ onye ezi omume onye na-eme ihe Jehova na-achọ n'obodo Sodom and Gomora bụ naanị Lọt na ezinụlọ ya Lọt nwunye ya na ụmụ ya abụọ ma onye nwe anyị mere ka ha marasị na ha ga-esi na Sodom na Gomora pụọ ma akwaso nsọ n'ebe anyị gụrụ ihe ọgụ mere ka amasị ndị mmụọ ozi jidere aka Lọt jide aka nwunye ya jide aka ụmụ ya ndị inyom abụọ dọkpụrụ ha ma-ele anya nwere ike sị dọkpụrụ ha pụọ dịka na ndọkpọ ewu na-apụ n'ime ọgba n'ihi na chineke kpebila ka ebibia Sodom and Gomora na ngwa ngwa hapụrụ n'azụ obodo ndị mmụọ ozi wee sị ha ma ha ma ọsịsọ gaa n'ugwu n'ihi ndụ ha ma ha elekwala anya n'azụ guzokwala gburugburu obodo ahụ kama ma ha gawa n'elu ugwu ka a ghara ikpochapụ ndụ ha nke na-anyakịtara mụ na gị abụọ taa sị na ụwa anyị nọ n'ime ya n'oge na anya na chineke ga-abịa ikpochapụ ya dịka ekpochapụrụ Sodom na Gomora gịnị bụ ndụmọdụ dịrị mụ na gị abụọ taa bụ na Jehova chere ịzọpụta anyị chere ịzọpụta gị ọ chere ịzọpụta m ma ohere dị otu a anyị ji na-atụgharị uche n'okwu nsọ nke onye nwe anyị bụ ohere Jehova ji na-ajide aka anyị ka enwee ike ịdọpụ anyị na Sodom na Gomora ka oge a anyị nọ n'ime ya lọt na nwunye ya na ụmụ ya kwenyere ma gị onwe gị ị ga-ekwenye ka azọpụta gị n'ihi na Jehova chọrọ ka azọpụta gị ị ga-ebi ndụ gị dịka onye nwaanyị si chọọ ị ga-eji ije n'ezi omume n'ihi na ọ bụ ihe ga-emenụ Jehova chọọ ka azọpụta gị ma ana marịọ gị gị onye na-ege m ntị n'oge awa etela nchichi mgbe Jehova na-achọ zọpụta gị oge ihe ọmụma nke na-atọrọ uche n'ime site n'oge ruo n'oge bụ ohere ọma dịra gị ikwe ka Jehova jide aka gị mee ka ịpụta na sodom na gomora nke ụwa n'oge ikpeazụ a ma otu ndụmọdụ siri ike nọ na ebe a bụ ma anyị ejigharịla gburugburu obodo a ma anyị elekwala anya n'azụ ka anyị na ejigharị n'ụwa a na-achọ ka zọpụta anyị ka chineke na-edu anyị ka enwee ike ịzọpụta anyị ma anyị lere anya n'azụ ile mmehie nke dị na Sodom and Gomora mmehie ndị dị n'ụwa nke anyị nọ n'ime n'ihi na ụwa nwere ihe ụtọ dị iche iche ma nwanne m nwoke nwanne m nwaanyị ụbọchị taa gị na-ege ntị n'okwu onye nwaanyị a onye nwaanyị na-achọ ka ewepụta gị wepụta ezinụlọ gị na ụmụ gị na ihe dum nke gbasara gị kwa n'ụwa nka nke mehie nọ n'ime ya ọ gaghị adị anya dịka ediri ndị mmụọ ozi ha bịa na sọdọm na gomora otu a ka chineke ga-ezipụ jizọs ya bịakwa n'ụwa ịzọpụta ndị gere ya ntị na ndị mere ihe a na-achọ ma ajụjụ m na-ajụ gị ugbu a ị nọ na njikere ka azọpụta gị dị ka Lọt nọ na njikere ka azọpụta nzọpụta gị ewetara anyị ndụ ebi ebi ọ ga-eme ka anyị baa ebe nrịarịa na ihe mgbu ndị a ndị anyị na-ahụ n'oge ndị a na-agaghị adị ọzọ buru n'obi na Chineke chọrọ ịzọpụta gị mgbe oge oke ahụ zuru kwee ka azọpụta gị ekpere m na-arịọ m nye gị n'ụbọchị taa bụ ka onye nwe anyị mee ka ị nọ na njikere ka onye nwe anyị mee ka okwu ndị ị na-anụ wee gbaa mgbọrọgwụ n'ime gị ime ka ị nọ na njikere n'ihi ụbọchị ahụ mgbe Jehova ga-abịa mee ka Jizọs bee jide anyị n'aka anyị kpọpụta anyị n'ụwa nka nke mmehie mere ka anyị nọ na njikere dị otu a arịrịọ m ka onye nwaanyị nọnyere anyị n'aha Jizọs amen ka anyị kpere onye nwaanyị onye nwaanyị meela n'ihi na ị nwere ọchịchị ịzọpụta anyị anyị bụ mmadụ ndị na-adịghị ike ndị bi n'ụwa nke mmehie na-emebiela ma ihe anyị na-arịọ bụ jidesi aka anyị ike dịka kpọpụtara lọt na ezinụlọ ya pụọ na mbibi kpọpụtakwa anyị n'ụwa nke mgbe jizọs ga-ebịa tutu ebibi ụwa otu anyị ga-abụ dịka eketa ndụ ebi ebi amara nke a ka anyị na-arịọ n'aka gị taa na nkwenye na ị ga ya anyị karịa ka anyị pụrụ ịrịọ taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị ọma m na-ege ntị akụkọ anyị nụrụ taa site na olu nwanne anyị nwoke onye mgbasa ozi Josiah Anụcha na-emetụ m n'obi akụkọ a na-ezi mụ na gị na ndidi ka mma n'ime ụwa anyị nọ n'ime ya ka anyị gbalịa na-enwe nrube isi nye okenye ma nye ndị agbata obi anyị ka anyị na-enwe ogologo ntachi obi na-ekwe na Chineke ga-eme ihe ọma n'ime ndụ anyị mgbe oge ya duru onye ọma na-ege ntị chere oge chineke ọ bụ oge kachasị mma o mee ya n'oge ya ị ga-ahụ aka nsọ ya n'ime ihe ọbụla nke ị na-eme anyị na-ekele nwanne anyị nwoke onye nyere anyị ozi ọma nkịta na-arịọ ngọzi na amara chineke n'ime ndụ ya otu aka aka anyị jikwa na-ekele ndị nyere anyị abụ ọma nkịta anyị na-asị chineke nọnyere unu ya gọzie unu ya gbaa unu mee ya nye unu akọla uche n'ihe ọbụla nke unu na-eme n'ime ụwa gbalịa rutena anyị nso ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị 07063637224 07063637224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria atgmal at com ma ọ bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com m na-ege ntị ị ị nwere ike ige ozizioma nke ezinụlọ na ozizi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nke ụbọchị taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke nna anyị dozie okwu ya n'ime ndụ onye gere ege na ndị wepụtara ozi ya ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 070 63 63 7224 mara na nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa wo